Reverend Fada Mario onye ọkpọ ntu abụ na onye fada n'ụka Roman Katọlik ka ọ na ọ bụrụ ihe ka m bịa ka m ọ bụ ị nọ n'iru akwụkwọ kemgbe abalị atọ gara aga ị ga-afụgo akụkọ na-aga n'iru akwụkwọ ife onyonyo ebe onye ihe na-afụ asị na Reverend Fada ee eh, Chinonso anọzie Mario Bafia na ọ bụ Reverend Fada n'ụka a na-akpọ Old Catholic Church nke a na-akpọ Holy Ghost Parish ọ dị na Obaama Enyi Ogwugwu na Mbaise nke dị n'Imo steeti ọ wee bụ na asị na ife fada anụnwa na-eme bụ na ife ọ bụ Rawandoski n'ike ụmụ nwoke ibie ya ọ na-akpọ mkpọgwụ ihe ọ na-akpọ na ntu adịrọ mma ewe na-akwa ka o sikwa akpọ ntu nke ya bụrọkwa nke nọọ ọ na aha ahụ ihe ọ na-ahọ bụ ụmụ ikorobịa bụ ndị bụ naanị otu nwa nwoke na ezinụlọ ya ọ bụ na nne gị ma ọ gị bụrụ ofu mkpụrụ nwa nwoke ma ọ na-ebu ofu nwoke bụrụ ofu nwaanyị ofu mkpụrụ nwa nọọ ndị ọ na-enwe mmasị ụdị ike a ka ọ na-enwe mmasị ijeje kpọ ntu ọ bụrụkwa na ịbụrụ ya na ọ daa ya akpọ gị ewesị na-ejiderie ka ejideziri ya ebe ọ na-akpọ nwoke ibie ntu ndị ndị obodo wee wezi iwe wee gazie wee jee gbaa ụnụ ụka ya ọkụ gbaa ọkụ mgbe mfụnye bụ ụlọ ụka ka nna na-asị na ife anụnwa adịrọ ka ụlọ ụka ndị katọlik ga-alụ maka a maka ụlọ ụka ndị katọlik na-adị wee bido wee nyochawa ndị mmadụ bịa akwụkwọ na-asị na akpụ ya nọ reverend fada ịghọtago ya bụ ife wee na-esezi okwu n'iru akwụkwọ ọ bụrụ na ịkọ onye bụ akụkọ ti n'iru akwụkwọ ndị mmadụ na-asị gị ga-ekwuzinara reverend fada ka ọ bụ na ọ bụrụ reverend fada na ụka katọlik nke bụ eziokwu bụ na reverend fada mario abụrọ reverend fada n'ụka roman katọlik church roman katọlik reverend fada ị ma na anyị nwere roman katọlik reverend fada na ọ bụrụ ya gụọgọ ịghọtago ebe ọ bụbu old katọlik church a sị na fa dị iche na roman katọlik ịghọtago bụrụ ofe ife nya ejekwana asị na onye ụka roman katọlik ọ maka na ọ na-ewe iwe na ọ bụ na iweru ife ọjọọ ama ma ejesi n'ọgba imere ya ọ na-ewu onye abụ mfụkwa ndị a na-ekwe n'iru agwọ na-asị si ekwuzi na mm, nghọta ha ọ wee bụ ka ya bụ ife meziri ndị a na-akpọ Diocese of Ahịara wee deta akwụkwọ wee sị na ọkafa gwa ọha na eze gwa onye ọbụla onye ọbụla fụrụ ife onyonyo a ka ọ na-efegharị nya bụ fada Mario abụrụ onye fada n'ụka roman catholic church ọbụla na ọ bụrụ na ọ ebe ọ nọ n'ahịa na roman catholic church nọ n'ahịara Mbaise ahụ ọ nọ ya na ọ nwerekwanụ ee eh, n'ụka katọlik nọ na naijiria asị na ọ bụ onye fada ya si asị na nọ onye fada ụka katọlik he ịmara onwere na achọ ka e afọ ya gbaa afọ otu ọ nọ ya ewetago nya ihe nsika mbịagwa unu nya bụ reverend fada bụ onye ọkpọ ntu ọ zara reverend fada maka na ọ bụ onye old katọlik church priest mana ọ bụrụ onye ee eh, ọ bụrụ onye ụkọchukwu na eh, roman katọlik church ịghọtara ka ọ ya abụ na-ekwu ka ị mara nya ihe nna na-ajụzi bụ ọ na-emezi na ndị fada na-akpọzi nju amakwa ama ma ndị fada ma ndị isi ụka fa na-arụrụ ya aka ọ ga-abụ echi niile isi na ị na-eji aga ọrụ onye isi ụka gị ma ọ na-aga ọrụ fada gị ma ọ na-aga ọrụ ụkọchukwu uche gị adịa ụfọdụ imefa ka ndị na-ada na-abụrọ dị ndị isi ụka wee na-alụrị aka achọrọ m ka une na-efe onyonyo anụ hmm? na agwa m ebumnobi unu ebe na-edepụta ebumnobi nya ihe na-ekwu ugbu ife nwoke a merụjere ezigbote nje a sịkwa na ọ gbaferugo ọsọ afụbeghịkwa ya ọ gbaferugo ọsọ ọ bụ na na ịma na ị ga-anọ na nwaanyị na ị ya anọ kedu ihe ị na-agara abụrụ fada ịbụ a na-etụkwasị afa ndị ụka ono ifọjọ àgbà. ndị bika ndewo ni biko aha nwụ obinna amadide yu chairman of obama biko ndị youth kwuru na ha ga-enwe a peaceful demonstration to come and tell na ha ga-abịa na ke fada maro na enwere mata mere ni enwere rumo na enwere nwokorobịa onye ụba ama o mere ihe na otelie so ha ekwekalata yesterday na ha ga-abịa peacefully so eventually mgbe ha nọzi na-abịa ha ezute fada maro n'ụzọ according to them ha kwụsịrị ya anya agbawa ọsọ ha batazie dị abịa vandalize ya this place so this is the situation of the environment now this is the situation of the environment the church was vandalized by the youth na nwoke ikpọ nwoke ibie n'ala igbo na ọwa arụ na nwoke isi n'ike akpọ nwoke ibie na ọwa arụ so therefore because of that ha elebe eme ihe ka ọ dịrị otu a as a as a as a warning to him that such a thing is highly prohibited in this particular village. Wow. This is a life story. It's happening in Obama. Obama Enyogu. Jesus oh my God nke onye kpọga onwe ya Reverend Father Old Catholic Reverend Father Mario nke obodo discovera na ọ na-akpọ nwoke nwoke ibie not only that ọ na-akpọ nwoke ibie kama ọ na-akpọ only sons achọpụta n'iwu only son ya kpọrọ gị ka gị na ya nọ nke ndị onye obodo achọpụtala ya na-emebi isi ụmụaka ụmụ nwoke for that matter obodo achọpụtala ya na-ala ihe megana he destroyala the youth of the land he destroyala ya ndị hụrụ ihe ọjọọ si na ihe ọjọọ ihe ọjọọ they have destroyed everywhere I'm burn his house look at it everywhere is burning this is life story in Obama Enugu Now, wow Isa mara gịnị? Pampas asị. Pampas what wetere here. ọ dị ngwa ngwa kpasa o jiri mgbe abalị akpa ifu ekpe apafụsịcha ịnụgo ka ya bụ ife si wee mee hmm? ọ na-adịkwanụ mkpa ọ bụrụ na ị chọrọ ife chineke na ife chineke na ama na onye ọbụla nwere onye dị mma ewetago mana o nwere ka esi wee kwesị ibi ndụ ka ndị bụ ndị njọ wee sikwa n'aka gị wee na-agbanwe ị ga-asị na ị na-abụ onye isi ụka ị na-akpọ ntu na-eme ihe ọjọọ niile kezi ka ndị ahụ ị na-achọ ka ị tọghata ga akpa agwa maka na Eh, nne eh, eh, ewu na-ata agba abụọ ya ee nwa ya na-enye anya wee na-ata wee na-amụta unu chọrọ ịbụ ndị isi ụkwụ na bụrụ ndị isi ụka ịma na oge ekweghị na utu ga-aga n'ofu ebe na iwu ya bụ ihe ị na-eje ịba gosi na ị ga-anọrọ onwe kedu ihe ị na-ejere ebe ahụ eme ka ị na-abalị ebe a ịpụọ ị na-emebisicha ike ụmụ ikorobịa mana ụmụ ikorobịa na-ekwe ka eji na efe ọgbadoro unu egbe ọhụ unu je ikekwa agwago ha ka enye ha ego faje maka na onye ji ji obi ji isie aga aga afọrọ na asị na edinere onye a n'ike ọgwụ ike o nyere gị ego gbasaa ike ọ ralịa gị eweta gbasaa n'ozi aka ndị ọzọ na-amịa daalụ